ndị anyị ekene m unu ana m asị ka ọ dịrị unu mma n'ụbọchị taa ka Chineke onye pụrụ ihe niile chebe gị ma na-enyere gị aka na ekene gị n'ụbọchị taa n'ihi obiọma ndị Life Word International ndị na-enye anyị nri nke ndụ nri nke ime mmụọ cheta nke ọma na ọ bụ nwanne gị nwoke ụkọchukwu Francis Chinonso Ebo onye nwe anyị ga-edu gị ma chekwa gị anyị na-aga n'iru n'ịkpọku onye nwe anyị bụ Chineke nna anyị Chineke onye pụrụ ihe niile anyị na abịakwute gị n'ụbọchị taa n'ikikere nke nwa gị bụ Jizọs Kraịst onye ị wepụtara iji napụta ma chebe anyị anyị na ya ka ọ nọnyere ka ha niile bụ ndị na-ege ntị ugbu a ma mee ka ihe ọma bata na ndụ ha n'aha onye nwe bụ Jizọs Kraịst anyị na-aga n'iru ịtụnye isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-eme ka anyị mara ọsị ka ọ tụọ freedom ya bụ ọkpụkpọ oku nke nwere onwe ọkpụkpọ oku nke nwere onwe bụ nnọọ ihe dị mkpa chineke anyị bụ onye pụrụ ime mere ka anyị mara na ya na-enye mfe nwa ya n'aka ka o mee anyị ka anyị wee nwere onwe anyị echetara m okwu a gwara anyị n'akwụkwọ ọjọọ isi nke ịsatọ a ịmalite na okwu nke iri ịtọ na otu wee gbagorite akwụkwọ nsọ mere esi ọsị na onye ọbụla nke ya bụ nwa ya bụ kraịst ga-eme ka o nwere onwe ya n'oge nwere onwe ya n'ezie ilekwa anya n'ime okwu ọnwa anyị ga-afụta na ebe anyị na-ewere dịka isiokwu anyị n'ụbọchị ata na-ekuzikwala anyị na Galatian isi nke ise amaokwu nke isaa were na iri ise anyị ga-atụle agbanwe mana agbanwe na-akọwara anyị ihe mkpa ọ dị mmadụ inwere onwe mgbe anyị na-ekwu okwu mmadụ inwere onwe gịnị ka anyị na-akọwado n'ime agbanwe nwere onwe enwere nwere onwe nke ime mmụọ enwere nwere onwe nke enu arụ nnwere onwe na-apụta n'ezie na oge mbụ na-abụ e kere agbụ ego mbụ enwere ike mmadụ na-aga ụzọ maọbụ mmadụ adị ndụ arụ ezu onye oke mana enwere ọtụtụ ihe bụ nke merenụ eji wee kee nya agbụ na n'ime ndụ onye dị otu a enwere ike ọ bụrụ mmehie enwere ike ọ bụrụ ọtụtụ ihe nke dị n'ime mmụọ nke ihe nke ime mmụọ mere onye nwa eji onye kere agbụ enwere ike ọ bụrụ ọtụtụ akparamagwa jọrọ njọ bụ ihe ejikere onye nwa agbụ mana akwụkwọ nsọ na-eme ka mara sị na site n'ime nye bụ okwu Chineke na site n'ime ekpere nke a na-ekpere gị ya na site n'ime nke mmadụ ịnọsi ike n'okwu ya na ịnọsi ike n'ime ije ije ozi onye dị otu a ga-enwere onwe ya na nke ọzọ dịkwa ka nwanne ya bụ mmadụ nwere onwe ya n'elu arụ a nwere ọtụtụ ndị mmadụ bụ ndị nọgasị n'ụlọ mkpọrọ n'ụbọchị tata ọ bụrụ na ha kwesịrị ịnọ n'ụlọ mkpọrọ mana ekwensu kere ha bụ wee na-etinye ha bido na nsogbu nke a wee baa na nsogbu ọzọ bịakwana nsogbu ọzọ nwebana nsogbu ọzọ e nwere ọtụtụ ndị bụ ndị nọgasị na ọtụtụ ihe ihe dị iche iche bụ ihe mkpagbu ụfọdụ nọ n'ime unu be ha mana ha enwere onwe ha maka na onye iro okere ha bụ na ezinụlọ anwa e nwere ọtụtụ nsogbu dị iche iche mmadụ ga n'ime ya mana n'ihi na ọ nọ na onye iro okere onye dị otu ahụ bụ onye ahụ amaghị na ya na ya anọ n'ime ime ọnọdụ dị otu a onye dị otu a na-aga n'iru na-abụ onye anwa a na-akpagbu ma na-emesi ike n'ọtụtụ ụzọ dị iche iche mana dịka ohere si wee dịrị anyị aga m ewelata aka ka anyị gagaduru n'ime okwu Chineke na akwọ Galatian ka o nyere anyị aka ịtụpịasị okwu a nke ọma ka anyị wee nwee ike ịga n'iru were ghọta ya bụ okwu nke ọma ọ dị mma anyị ga-agazi na agwọ na ebe anyị kwesịrị ka a isi nke ise anyị ga-elenye anya okwu nke asaa dịka ọ na-enye anyị nkọwa n'ime aba anyị ga-amụtakwa ọtụtụ ihe bụ nke onye nwe anyị na-ahazi ka anyị wee mara n'ime ije ozi a dịka anyị na-aga n'ime okwu a chineke anyị ga-agbakwa anyị ume n'aha jizọs ọ dị mma anyị na-enenyezi anya okwu nke ịsaa ruo na iri na ise ọsị sị na agbari ọsọ nke ọma onye gbachiri unu ka unu ghara ikwenyere eziokwu ahụ nkwenye ahụ emere ka unu kwenye esiteghị n'onye ahụ nke na-akpọ unu ihe iko achịcha dị ncha na-eko ogbe ogbe otu ụtụ ọka agwọwo agwọ dum mụ onwe m atụkwasịwo obi m n'ebe unu nọ n'ime onye nwe anyị na unu agaghị atụkwasị uche n'ihe ọbụla ọzọ ma onye ahụ na-eme ka obi lụọ unu mmiri ga-ebu ikpe ya onye ọbụla ma mụ onwe m ụmụnna m ọ bụrụ na anọ m na-ekwusa ibi ugwu gịnị mere anọ na-esogbu na m nkwusa otu a gịnị mere na-esogbu m nkwusa otu a emewo onye nke a bụ gbuo ogbe ghara ịdị ire ọ ga-adị m nnọọ mma ma a sị na ndị ndị na-ekpu ụnụ iru ga-eme onwe ha onozi n'ihi na unu onwe unu n'ihi na unu onwe unu ụmụnna m ka a kpọrọ ka ụnụ nwere onwe unu naanị ụnụ ewerela inwe onwe ụnụ ahụ nye ka ọ bụrụ ihe ihe anụ arụ unu ka ọ ga-eji mee ihe kama kama were ịhụnanya bụrịta oru ibe unu n'ihi na edebewezuo iwu niile n'otu okwu bụ nke a n'ihi na edebezuo okwu niile ahụ bụ otu okwu bụ nke a ka unu onwe unu gharakwa ịkpọ obi gị anya dịka onwe gị ma ọ bụrụ na unu atarịta ibe unu arụ arụ ripịakwa ibe unu lezienụ anya ka unu ghara chapụrịta onwe unu dịka ihe ndị a anyị gụrụ ugbu n'ime nkọwanye bụ okwu maka ndị ịghọta nghọta nke ọma gbasara asụsụ Igbo na-enye nsogbu achọrọ m ka ịghọta na onye nwe anyị na pọl na-akọwara anyị okwu a site n'ime inyere anyị aka ka anyị wee si n'ime ya bụ oru wee pụta dịka m kọwara ihe o rupụtara na mbụ achọkwara nke a marakwa na okwu a na-emetụ aka gbasara na ndị niile bụ ndị nke kraịst otu ha ga-esi wee sikwa n'ime oru wee nwere onwe ha anyị na-elenye anya n'ime okwu a dịka okwu nke onye nwe anyị na-alụtụzi aka n'usoro anyị ga-esi wee nwere onwe anyị n'aka aka ngwụrụ ọrụ maọbụ aka e, nke ajọ onye maọbụ usoro ajọ onye si ebo ndị nke chineke ibu arọ na aga m enye nkọwa nwa obere nkọwa n'ime okwu a nke ọma mgbe a na-ekwu okwu onye iro ibu ndị mmadụ ibu arọ ihe ọ na-akọwara anyị na ya bụ na mmadụ mgbe mmadụ werụrụ onwe ya wee nyefee onye iro site n'ịga na na ụlọ mmasị maọbụ be dibịa maọbụ mmadụ iwere onwe ya wee nyefee onye iro site na iwere ihe okwukwe kwesịrị inwe n'ebe onye nwe ya bụ Kraịst nọ wee nwee n'ikikere nke ajọ onye maọbụ mmadụ iwere onwe ya wee chụọ àjà n'aka nke ajọ onye mgbe mmadụ nọgasị n'ile ihe ndị a niile dị otu a ọ na-ebu onwe ya ibu dị arọ na ọ na-abụkwa onye anwa bụ onye oru wee nyere onye iro n'ihe ndị a niile achọrọ m ka anyị mata n'ezie na anyị nwere usoro anyị ga-esi wee napụta anyị n'ihe ndị a niile nke mbụ bụ na usoro anyị na-achọ ka ịghọta n'ime okwu a bụ ka ị nwee echiche nke onwe gị wee mara na oku a na-akpọ gị n'ụbọchị taa bụ oku nke mmadụ inwe nchegharị oku a na-akpọ gị n'ụbọchị nke tata bụ oku nke mmadụ iwere onwe ya wee chụọ àjà wee nyefee n'ime onye nwe ya bụ Jizọs Kraịst okwu a na-agba gị n'ụbọchị nke tata bụ okwu ị mara n'ezie na mgbe mmadụ gwara chineke anya okwu site n'ike nke mmụọ nsọ ọ ga-enyere ya aka n'ihi na agwọ roman chapta 8 agwọ roman isi nke ịsatọ amaokwu nke oru na isii mere ka anyị mata n'ezie na anyị nwere onye inye aka nke anyị nwere onye inye aka nke anyị nwere bụ onye nwe bụ onye nnọnyere onye nwe bụ onye onye nchedo onye nwe nke a gwara agwa si anyị na ọ ga-abụ onye nkwado nke a nwere bụ mmụọ nsọ nke chineke ọ bụ na anyị nwee ndabere n'ime jizọs kraịst a ga-anapụta anyị ma nyere anyị aka ihe anyị na-ayọzi gị wee bụrụ n'ụbọchị tata biko nwanne m were n'ime were okwu a nke a gwara gị n'ụbọchị tata wee ghọta n'ezie na ị nwere usoro e ga-esi napụta gị ị nwekwara usoro e ga-esi wee mee gị ka i buru onye nwe nwunye amaghị m o nwere mkpa onye iro kwere gị ajọ onye kwere gị nkwa wee sị na ọ bụrụ na ị nwe anwa kwupụta ma kọwapụta inye anwa nke a gwara gị n'otu nzuzo na a ga-egbu gị a chọrọ nke mara n'ezie na o onye ga-egbu gị onwekwa ihe ga-eme gị n'ihi na jizọs kraịst were ọnọdụ ya ọ bụrụ na were ọnọdụ ya na nnapụta gị ana m agba gị na onweghị ihe ga-eme gị kraịst ga-arụ ọrụ ya n'ebe ọ pụrụ iche n'ime ndụ gị ihe ndị a niile na a na-agwagasị gị n'ihe gbasara ihe nke ọchịchịrị bụ ọnụ efu ka ọ bụ n'ihi na anyị nwere onye inye aka nke anyị nwere ọ na-edu ma na-echebe ndị ya mgbe niile amaghị mma nwe ihe a gị wee sị gị na ọ bụrụ a n'ikwu onye maọbụ ime enya ị ga-abụ onye nwụrụ anwụ maọbụ onye ga-egbufe ebufu maọbụ ị ga-abụ onye pụrụ ala maọbụ onye nke ga-adaba n'aka ọtụtụ ihe Um, mberede maọbụ mmadụ ịnwụ ọnwụ n'okporo ụzọ usoro ọbụla esi agwa gị okwu ndị a niile naanị ihe m na-agwa gị n'ụbọchị tata bụ na onye nwe anyị bụ onye mere ka okwu a wee pụta ọ ga-emekwa gị n'ime ụbọchị taa ka ị nwere onwe gị in fact ana m akọwara gị n'ezie na nnwere onwe abatago n'ime ndụ gị ma ọ bụrụ na ị ga-esonye n'ime okwu a nke ọma gụọ anya bụ ọgwụ Galatian isi nke ise amaokwu nke ise were na nke iri na ise ị ga-aghọta onye bụ okwu nke ọma okwu a wee bụrụ ọkpụkpọ oku iwe ị nwere onwe gị enyi m ekwu na ahụ onye nwe bụ jizọs nwere onwe ga-erute ezinụlọ gị ọ ga-erutekwa ndụ gị amaghị m nwere nya bụ ihe nke abụmọnụ nke dị n'ezinụlọ unu n'ezie kwere n'ime jizọs kraịst onye nwe anyị ga-ebibi abụmọnụ niile anwa maọbụ usoro nke ajọ onye niile ahụ ka unu wee nwere onwe unu n'aha jizọs kraịst bụ onwe anyị amaghị m nwere ajụjụ ị ga-ajụ anyị maọbụ ihe na ahụtara nke ọma naanị daa kpọdegara anyị na Calvary Life Baptist Church P.O. bus 43 isi ngụ mkpọ unu Idemili North Local Government Area Anambra State Nigeria ma ịkpa aka na fon 07062755900 ma ịkpa aka na email com onye nwe ga-edu gị ka chineke m na-ekpara gị n'aha jizọs